welu n'anya na-enye njoku akpọgburu n'obe owe n'ugwu unu n'ebe ọgbasara unu aka aka ya ka welụ n'anya na-enye nje ọkụ akpọburu n'obe owe n'ụkwụ nụ n'ebe ọ gbasara ụnụ aka ọ gbasara ụnụ aka aka ya ka ọ ụmụ ibe ụmụ ibe ekenekwa m ụnụ ọwụ ndị ndozi ọdịnala na-ekene ụnụ ọwụ ndị kwere n'ihe otu kwuru na-ekene ụnụ ọ bụ anyị gwawụ ndị kwere n'ihe otu kwuru e nwere ihe anyị ji wesị na anyị bụ nwere ike ịma gị mana e dị ọkụ na-ekene eke kene kene afọ kene nkwọ kene ndị mbụ kene ndị na ndị egede anyị ndị ndozi ọdịnala igbo ndị kwere n'ihe otu anyị si na ọ ga-adịrị ụnụ na mma bụ ndị bụ ndị ndozi ọdịnala na si na-agụghị ụzọ agụghị ọnụ n'ọnwa obere nwa obere ka a na-eji amata ya anyị nwa bụ ndị kwere n'ihe otu kwuru and e nwere ihe anyị ji wee kwuo ya e nwere ike ndị mmadụ amaghị ọ na-eme ndị Igbo kwụsie okwu asị Igbo kwenụ ndị mmadụ etie ya <laughs> ịjụ onye a na-ekwu ikwu a ka ebe ikwere kedu ihe ikwere na ya Igbo kwenụ ọsị ya igbo kwezibo na ọtị ya <laughs> ịjụọ ya nwanne kedu ihe kwere na ya <laughs> igbo kwere ya <laughs> amesịa amesịa gosi ọjị gosi ọjị asị ise agrimenti kedu ihe ọwụ dị agrimenti gịnị ka ekwere na ya nwanne mmadụ ka a na-ajụ ka mmadụ ka a na-ajụ gịnị ka igbo kwere ya kwere na gịnị ajụjụ ka na-ajụ igbo kwenu na gịnị ọ kwasịrị mmadụ ka. a sị na agụgụ ọnụ agụgụ ụzọ agụgụ ọnụ a sị na ekwe kụọ ama agba kedu ihe a na-akụrụ ekwe kedu ihe ekwere na ya ajụjụ ka m na-ajụ onye ajụjụ anaghị efe ụzọ onye ajụjụ anaghị efe ụzọ anyị ga-agbape ndị be anyị ntịta ha mmiri ọkụ n'ime ya anyị ga-emepe ha ntịta ya ị na-agba ọsọ amamihe ndozi ọdịnala achụghị ị na-agba okwu ndị ndozi ọdịnala ga-achụ gị ịgbakpọ n'okpuru bịara ọchụrụ gị bịa ya bikos ihe niile anyị na-emetụ aka bụ ihe ị na-eme day by day ị na-echi echichi echichi enwere ihe o nwere ime wite aka ịtọ ịghọtago echichi dịwagara onwe ya iche echichi dịwagara onwe ya iche echichi has nothing to do with that ọ si ya chiri echichi ọ na-ana aka ịtọ ị mara ihe bụ aka ịtọ ị mara ihe bụ echichi ị mara ihe bụ aka ịtọ ị mara ihe bụ echichi it's as simple as abcd because echichi na aka ịtọ onwere ihe gbasara ha na-abụ echichi dị iche aka ịtọ dị iche ndị igbo gaa na mitin eh, cha cha cha cha cha cha igbo kwe onye ọbụla etinye ya ndị ndị nọ n'aka nri nwere ike ọ na-eje pentecostal chọọchị nke nọ n'aka ekpe na-eje assembles of god nke nọ n'aka nri na-eje grace of god nke nọ n'aka nke ọzọ nwere ike iwe onye judaism nke nọ n'aka ekpe nwere ike iwe only god knows but cha cha cha cha cha igbo kwen onye ọbụla ịnụ ya <laughs> ịjụzie ha si ya nwanne igbo kwe na-anụ nwa igbo kwe na-anụ nwa gịnị ka ekwere ọkwa nwanne a ga enwere ihe ekwere na ya agaghị asị igbo kwe na nkịtị mmadụ agaghị asị igbo kwe na asị ya kedu ihe ekwere na ya ajụjụ ka m na-ajụ onye ajụjụ anaghị efe ụzọ e nwere mbọsị ngụ ọrụ na egwuzi ụlọ ezi igwe chukwu meghere anyị ụzọ nke igwe alọma nna anyị ndị mmadụ aghọtara ihe m na-akọ Agwa m egwusi welu n'anya welu n'anya na-enye njọ ọkụ akpọgburu n'obe owe n'ụkwụ unu n'ebe ọ gbasara unu aka ọ gbasara unu aka ya a convert ya to Christian church eh, church sound eh, music were n'anya na-eje jeso akpọgburu n'obe jeso bụ asụsụ Igbo nwaanyị na-ekpọ ya Jizọs akpọgburu n'obe jeso jeso jeso ọwụ jeso onye Igbo nwaanyị na-ekpọ ya jizọs nwaanyị oji webụrụ jesa kpụrụ n'obe njọkwa kpọgburu n'obe ka ha tọọ n'otu jesa kpọgburu n'obe mee muvi abatụ njọkụ kpọọ ya jizọs welesi unu na-ekoro na akọ nọnsens kedu ihe bụ igbo ejima kedu ihe bụ igbo ejima ajụjụ ka m na gịnị bụ igbo ejima gịnị wọt is igbo ejima wọt is that eh? gịnị bụ igbo ejima ajụjụ ka m na-ajụ ndị igbo igbo kweni ya igbo kweni ya ajụọ isi igbo onye igbo ịbatara nonsense the reason bụ welu n'anya na-enye nje ọkụ akpọgburu n'obe that is ji ji ahụ ifuru ekere n'ọba ọwụ ji ahụ ifuru ekere n'ọba ka ọ na-achọ ịgwa gị detin see it na ya anya na ya anya na eji esi akpọgburu n'obe ọnụka unu na-ebe gbasara ụnụ aka ya hata ọnụ ya to Christian church welu n'anya na-enye jeso akpọgburu n'obe owe n'ụkwụ unu na ebe ọ gbasara ụnụ aka ọ gbasara ụnụ ndị Igbo na-ekwe n'aka ị naghị anụ ihe ka ị naghị anụ ihe ịnakwa hafụ ụzọ ọ na-eme amụọ nwatakịrị eme ya saraka amụọ nwatakịrị eme ya saraka ọ gbasara ụnụ aka ị naghị anụ ihe naghị afụ ụzọ were ụlọ anya na-enye njọ ọkụ akpọwuru n'obe nekwe ya ebe ahụ na-emekwa ya na-erikwe ji evri evri na-eri ji evri ye unu erie ji were ụlọ anya na-enye jeso akpọgburu n'obe ọtọnụaịtụ jeso njọkụ unu na-eri ya evri ye na eme ceremony ya na do this in memory of me every year you do the memory of the thing na ọba ị nwere ọba ji ị nwere ọba ji ị nwere ọba ji ebe ekere ji n'ọba ị na afụ jeso ka ekere n'ọba ị na-ahafụ ya were n'anya na-enye njọkụ akpụrụ n'obe inweghị ọba ji ịma ha nọ njọkụ ka akpụrụ n'obe ha ịmaghị na ihe nna gị debere gị do this in memory of me ịmaghị ọ bụrụ na ọ bụghị ya ka ihe ji ya na-eme dị gịnị ka ji ha na-eme n'ọba aha tell me kedu ihe ị na-eriri ji every year ị na-agba ji ọkụ kedu ihe ị na-eriri ji ahụ every year a sị gị na ndị Igbo gburu ejima ịmaghị na njọkụ bụ ejima ịmaghị ịmaghị igbo kwenu ya igbo kwenu ya igbo kwenu ya kedu ihe ị kwere na ya ajụjụ mba gịnị ka ọ na-akọ ndozi ọdịnala ga-eji okwu chukwu oge n'okpuru bed chee uche by force jee chee ihe kedu ihe a na-ekere ji ya n'ọba ọ bụrụ na ọ bụghị njọkụ ka kpụrụ n'obe nwanne ịbịa awụ will 500 euro 500 euro cash ma ọ bụrụ na ọ njọkụ nọ na ọba ji nna gị ahụ 500 euro cash ọ bụrụ na ọ bụghị njọkụ emume njọkụ ka unu na-eme every year unu na-akpọ ya ife ji ọkụ ọnwa njọkụ ka unu na-eri ji every year ọ bụrụ na ọ bụghị that man ka a convert to Jesus and sell it back to you nwanne I give you 500 euros mee ihe ọ bụla ị chọrọ gị mee mee me ihe anywhere you see me na m ji gị ụgwọ i will give you the 500 igbo kwenu ya igbo kwenu ya ihe nwanne ya must kwere na something ị gaghị asị na ị kwere na ya ka ehi kwere na ya igbo kwenu ya igbo kwenu ya gịnị ka ị kwere na ya gwa m ihe ọ bụ igbo stay me today ịgwa ha mụ na gị ya wukwuru fụtara ị ga onye ọbụla si na igbo kwenu ya isi ya nwoke mmechi ọnụ ka ihe ọgwụ kwere na ya onye agha na-achị igbo kwenu ya igbo kwe isi ya nwoke m igbo kwenu chere godi kedu ihe ọ wee kpekọsịa mmadụ ga-ekwe n'ihe kedu ihe ahụ ekwere agaghị m ekwuzi ya aha egen ọsị igbo kwenu gbasie nkịtị okwuo igbo kwenu gba ya nkịtị okwucha akwucha nọ na isi ya nwanne biko ajụjụ igbo kwenu ekwere m kedu ihe bụ ihe ahụ ekwere na ya bikọsị ị gaghasị mmadụ na ikwere na something mara ihe ọ bụ gịnị ka ọ bụ enwere ihe a ga-ekwere nwanne ihe bụ ajụjụ dị omimi o nwere ike ọ gbaa ụnụ small n'anya mana ajụjụ ga-ajụ nne na nna gị jụọ enyi gị nwoke jụọ ikwu jụọ ibe igbo kwenu ya ka a wụrụsa asaịmentị nkịta ya wụrụ asaịmentị ịpụọ n'iro ebe a na-eme nzukọ n'ime ahịa iru ebasị nwanne biko onye ọ bụla ịfụ osi ya bụ onye igbo si ya nwanne biko igbo kwenu ya gịnị ka e kwere na ya ọ ga-ajụwa ese jụwa jụba because mgbe anyị na-agwa na anyị gbabụ ndị ndozi ọdịnala Igbo ndị ndị nkịtị a na-akọ nọnsensị ha mara ihe a na-akọ a ndị aga ndị ama ndị a na-akọ gị ọdịnala ha mara ihe a na-akọ kpọọ ma ndị a sị na ha na-eme nke ha na-eme ha na-eme mpụ eme si ya nwanne gwa m ihe Igbo kwere na ya na-asị Igbo kwenu ya gịnị wụdatin ajụjụ ka m na-ajụ ọdịmma nwa ọdịmma is not a concept nwanne <laughs> ọdịmma is just akụkọ igbo kwen na ọdịmma ndị igbo onye ọbụla chọrọ ihe ọdịmma that is not a concept nwanne igbo must have agreement ọdịmma is not agreement kedu ihe bụ the agreement not amadioha before na abịakwa bụzikwekasị amadioha amadioha is a foundation but igbo kwenu is a symbolism is a symbol ịghọtago kedu ihe wụ the symbol of igbo kwenu amadioha is ise foundation of igbo yes we are agreement of igbo yes we know we say it here but that Ọha igbo kwenu ọ bụrụ ya ka a na-eji represent e nwere ihe e nwere ihe eji wee e nwere mark igbo kwenu nwere mark like otu islam si wee nwee e, asị recite recite islam igbo nwere reciting recite igbo nwere igbo kwenu nwere recite and symbolism igbo onye ọbụla na-eme ya ama na onye ahụ onye Igbo kwere n'ihe otu kwuru because once the information goes away the foundation for that mbuze mbu ya taka unu ga-ama ihe kọsụrụ mbuze na mbuze na-eme mbuze na-eme mbuze kụma mbuze ihe kọsụrụ mbuze bụ na the hydrogen and water mix together ịghọtago nsogbu ebido ịghọtara so that mbuze ahụ na-emenụ onye bụ ihe mere igbo ji wee fọlụ the same bụzi as above so below because igbo kwenụ ya igbo kwenụ ya igbo ekwe ekweghekwe na ya ahụ igbo kwe na ya igbo si na ya kwere na ya mbụze a na-eme mbụze na-eme mbụze na-eme ka mbụze na-eme na igbo ka mbụze na-eme because the that ideology that binds you together that is the foundation of igbo not ncha ndị mmadụ na-achị ọsọ ga-afa gị na aza nọ nso nwanne as long as na ọ bụghị igbo kwen nwanne the foundation is 14 oles ma ọ bụ igbo kwen datin enwere somtin akwere e somtin ekwere na ya enwere somtin ekwere na ya ọwụ datin jiri foundation once ikpe igbo kwen igbo kwen ọ na-atọ ha kachuga okomoko na-atọ ndị be anyị kachuga okomoko ị ga-ahụ somebody ọ na-eje ụka nwanne adịghị m against ụka ka ị na-ege ntị because ị na-ege ntị n'ihe m na-ekwu my preaching dị different ị ga-afụ mmadụ ọ na-eje ụka ọ igbo kwenu nwanne ị na-anụkwa ihe ị na-ekwu ị ma ụka bụ ụka kwenu be mmadụ ụka wụ na agreement somebody's agreement ụka wụ somebody's agreement oh, ana m akpọ ya ụka na oyibo n'igbo igbo nwere ụka igbo nwere izu ụka izu ụka dị n'igbo ọ bụrụ nke ndị bekee izu ụka nọ n'igbo ọ bụrụ bekee ịghọtago so ụnwa na-aga chọọchị daa chọọchị ahụ ị na-aga wụ sọmbọdị si ọsọmbọdị si so ihe m na-ekwu bụ anyị nwawu ndị igbo nwere ihe anyị kwere na ya mere anyị ji wee chịkọta igbo unu na-eme unu na-awa ọjị isi na ọjị jikọtara igbo ọnụ ọkwa ihe unu na-ekwu ọ bụ na-ekwu unu si na ọjị jikọtara igbo ọnụ ten ọnwụ na ọjị ya ten kedụ ihe wụ datin something must be bikos agaghị asị na ọjị jikọtara igbo ọnụ na-enwe kedu ihe igbo kwere na ya ajụjụ ka m na-ajụ bikos onweghị mgbe unu ga-apụtasị m igbo kwenu igbo kwenu igbo kwenu na-enu ọnụ na-enu ọnụ igbo na-ekwe na-enu ọnụ ee ekwee m n'otu chukwu na mgbịrịgba ọnụ ee ekwee m n'otu chukwu na mgbịrịgba ọnụ <laughs> o kwere na otu <laughs> onye kwere n'ihe otu kwuru <laughs> na mgbịrịgba ọnụ ịhụge ngwa ụnụ na mbuze mbuze na-eme na-eme na ala Igbo mbuze na-eme na your mind as well because as above so below nwanne enwere ike ịghọta gị as above so below ka ọ dị na mmụọ ka ọ dị n'ife your mind wụ mmụọ nwere ike na-achọ ndị mmụọ sọ nwụnya ịma ha na your mind ụlọ ndị mmụọ na-ekwu okwu ịghọta so ọwụ your mind disintegrated mind bụ your problem of downfall because nwanne a sị na ngwere hapụ ukwu osisi aka akpara ya ngwere hapụ ukwu osisi aka akpara ya ndị Igbo ekwuchago ihe niile ha ga-ekwu ọ sị gị nna m si m ebe n'ụzọ achọ okwue onye chọọ ma ọ dịrị ya ma ọ sị m akpa na agwa eje ebe mmụọ nke mmụọ na-eme dịrị mmụọ nekwe ebe ọ dị ị na-achọcha ịchọcha mmụọ everywhere ma ịchọghị ya ebe a ma na ebidobe chọba mmụọ a na-eme mmụọ a na-eme mmụọ a na-eme mmụọ onye ọbụla ịma na-eme mmụọ jụọ ya ihe m na-agwa gị ọkwa ha ndị na-egbu ọkụ na ewu jụọ ya destrin na-agwa gị si ya jee eni dibia ọbụla chọọ eni dibia ọbụla si gị na enitin ọbụla ha na-eme abụghị ya ka o si bịa mana m bụ onye asị jee jụọ dibia si ya ọwụ mind bụ datin unu na-eme as majik gwa ọwụ na ọ sị gị yes then ịmana ihe na ọwụ na ọ sị gị na-asị mana onye ahụ bụ okooko ọbụla dibia ọwụ na onye ahụ sị gị na ọwụhụ mind na ọwụ mental memory bụ datin a na-eme na memori ka a na-eyi o memori wi datin mana mgbe so as long as this thing is disintegrated nwanne ịbago n'akụkọ heavy entry machine ị nwere ike ịchọrọ mmadụ na-eme gị ịma gị na the foundation is faulty ịma gị foundation is faulty everything e build on top of this foundation must be faulty nwa niile mụrụ after the Igbo has fallen that nwa olesi ma ezuru ya asị onye America. onye england onye spen onye france nsogbu adịghị but as long as na nwa ị chọrọ izu as onye igbo nwanne dị nwa will be faulty na-ege m ntị ọfụma o because echi gị gara isi na asị gị as long as olesi ma ị chọrọ ịzụ ya ọsị onye amerịka asị onye france asị onye england nsogbu adịghị mana as long as na ị chọrọ ịzụ ya asị onye igbo nwanne dị nwa ga-enwe fault because the foundation of igbo is faulty mmiri bara n'opi ụgbọgụrụ bikos igbo kwenu igbo kwenu igbo kwezuonu akpọrọ m ụzọ ịtọ kwa ihe e kwuru that means we are counting something igbo kwenu ya igbo kwenu ya igbo kwezuonu <laughs> ọ na-ekwu ugboro ịtọ nwaanyị o ji kwuo ya ugboro ịtọ nwaanyị o ji wee sị kwenu that means there is agreement for there to be that kwenu that means e nwere something ọsịkwa awụsa kwenu ọsịkwa Yoruba kwenu ọsịkwa Bini kwenu ọsị Igbo kwenu that kwenu na gịnị enwere ihe ọsị sị unu kwe na ya unu vụgosie ọjị kedu ihe mere ọ na-eji ama ị na-agụ nọmba ịgụba nọmba ịgụta 1000 the last number ka ị ga-ejiwe justify ya the whole ya ahụ egụrụ why ọwụ na ego 1 2 3 4 5 ka ihe mere ya 5 na why ji wee gụọ nọmba 5 ahụ ịgụghụzi hapụzie the whole the first 4 why o ji wee bụrụ nọmba 5 ahụ justified all the whole numbers why ajụjụ ka m na-ajụ mmadụ sadụ m ajụjụ a na somebody should answer me nwanne agaghị m agbabacha eche kedu ihe mere agụsịa nọmba the last number ewere justify the whole first numbers why agụọ 1 2 3 4 5 asị nwanne onye ka ihe a dị ọsọ dị 5 ọ dị ise why keme ka fọl 3 2 ahụ gbanụ ka ebe ịtụfuru ha isi ewe ofu mkpụrụ nọmba why ji wee join zie edu noho nọmba together kpọọ ya ise o kwesịghị iwe ise o kwesịrị <laughs> ịwụ one two three four five yes na o kwesịrị ịwụ 1 yes o kwesịghị iwu 5 ha kwụzie 1 isi ọ dị 5 5 wụ one nọmba na 5 wụ only one number why those things ji wee wụrụzie 5 were okwu ụtọ nke na-aba n'isi Gwa ndị ị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine ma ọ bụ n'ekeresimesi, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee, ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com ịghọtara nwanne so ọkụ <laughs> oh, ụwa si akpa ahụ ka na-agwa ihe ahụ nwere ike ịghọta ihe m na-ekwu ya is the end eh, eh yes nwanne is the end na ahụ end na yes na but why kwanụ ejiwe hapụzie the 4 and 3 and 2 and gbozie that one why all oh, the end eziokwu okay the end mana a sịrị oyibo say the end will justify the means the end will justify the means <laughs> i don't know ozi mmadụ onye nabazi ya ji aka jụọ onwe ya jụọ chere onwe ịghọtago asị aha atụbugo m ọkpụkpụ abụzie ndị mmụọ na nkịta ya ga-eje kedu ihe mere ji ya gụsị ya nọmba ahapụzie the first one akpọ the last number as justification of the whole numbers jụzie ị ga-ajụzi onwe gị why ndị Igbo ji wee ma gosi ọfụ asị ise ndị ekperekpe si ya asị amen <laughs> ihe nnachi ịbụ nu reason why ji wee nụ amen all that ise ekpesi ekpere asị amen all that ise a na-ekwu okwu ya nyanwa ha ji wee tinye amen ha ọnya bụ ise a na-ekwu okwu ya because ọnwụ na ịgụsịa ya the last number 5 onye gị ise ị hapụzie the first four because all the whole first four containụrụ that 5 containụrụ that first four contain containụrụ that ten that's why eji wee werezie one na because one na containụrụ the whole because everything one ọnwụ na e combine them together ọ ga-eproduce o produce multiply ya those five 5 ha produce ya ị gaa na kristian baịbụl ị ga-afụ na noa mụrụ ụmụ n'atọ ị gaa na jenesis ọ na chapta 5 ka ọ dị na jenesis na chapta 5 ka ị ga-afụ ya na noa mụrụ ụmụ n'atọ so before abraham njọkụ was before abraham there was njoku. before jesus there was njọkụ ịghọtara before noah there was njoku. before anything there was njoku. so as long as our artifact is older and ị gaa na museum of europe what you will see is our artifact that means this artifact is older than anything you can talk about that is the proof in the museum i don't say it ị nwere ike m kwuo destin si nkọm na-akọpụ ihe ha dere na-akọpụ ihe ha dere datin dị na museum ọha desara ya ọha nwa moduru datin in their museum who mode it i did mode it not them ihe dị na museum western museum my ancestors mold because i am them and they are me so i mode it not them so if i say anything i don't take from them then take from me i, I, I respect them wholeheartedly, wholeheartedly with respect but oh, this information is mine not theirs. ịghọtago ọ bụ nke m ọ bụrụ nke ha because ndị mmadụ nwere ike ịpụta ihe m ji wee nye gị example of that thing ka ị mara amara na mma ihe m na-ekwu if you like i can point from genesis to revelation in the bible i can quote from genesis to revelation gwa gị and justify it where is particularly taken from Igbo land aha ka ha si wee chenjie comfort ya eh? eme me explain to you complete nwere ike ịghọta ịma ha ka ụwa si akpa agba nwanne lee anya a sị na ozu na-amaghị agbụ egbe ya nara ịgba anya n'ọzụzụ ịghọtago ụzụ na-amaghị akpa ogene ụzụ na-amaghị akpa ogene nara ịgba anya n'ọdụdụ so ha nwere right as a living being to copy from us they have the right is their own human right to do so anyị agaghị agba agbacha eche but ihe nna agaghị eme accept ka somebody ibecha ka nonsense because ji nọ n'ọba ama m ihe ji mara ihe wa ọba ọba ji for you is ọba ji for me isi njọkụ ịghọtago ama m ihe bụ iri ji because mụ ama nọ njọkụ ọkụ ka n'obe n'ọba ji ya I know be for you um, for me ama m na ji a na-eri every year bụ nọ njọkụ ka egburu n'ọwa ejima ka egburu ji a na-eri wee ejima ka egburu I know maybe ịmarọ but for you Jesus Christ nwụrụ n'obe hey everybody is celebrating every year good and fine but ndị Igbo rie ji asị na ndị Igbo gburu ejima igbu jizọs na igbu ejima gwa m difference nọ n'ime jizọs ọ bụrụ mmadụ jizọs ọ bụ mmadụ kwa mmadụ ka ọ bụ ehe so ịgbochipụrụ onye egburu egbu na-eme m akiuzu na m gburu ejima bikos you don't understand mythology enwere ejima ịfụrụ na ji ahụ ji ahụ ịfụrụ akwabara akwabara n'ozu ime ozu ka akwabara ihe ahụ ozu ka a na-akwabara ebe ahụ ebe ahụ ịfụrụ akwabara ozu ji ahụ ji ahụ ekere n'ọba enwere mmadụ ịfụrụ di ya anaghị nwaanyị atọ iwu ute e, ndị Igbo gburu ejima ee ya ancestors gburu ejima ịka ga-asịkwara ndị Jewish gburu Jizọs na you believe it ndị nkịtị tụọ dị gị nnọọ ka daman enwere one e ewetara nnọọ dewe na ihe akpọkpọ kpọọ ya n'elu obe so ị nwere ibelivu na some human being wetara daman kpọgbuo ya n'obe na ọ bụ Jizọs i believe ya ikwere you it mana ngwazie gị na na na na ndị Igbo n'ọwụ njọkụ akpọgburu njọkụ n'obe onya ka a na-eme celebration ha na-eme na every six every the August ịjụbazie m why mana i believe na Jizọs akpọgbere n'obe na why na believe na Jizọs njọkụ akpọgbere n'obe why na akpọgbughị njọkụ n'obe mana akpọgburu Jizọs why because ịfụrụ ya so m ka na gwana gị ikwe na ha na eri ji de ihe ị na-erikwe nji ahụ na gị nke na-erisikwe nji ji ifọ ọnwụ na ọwụghị emume ndị igbo si ọwa emume emume bụ ihe ncheta memori ihe ncheta ke ihe ị na-echeta ma ọ bụrụ na enweghị ọnwụ na enweghị onye gburu kedu ihe ị na-echeta ajụjụ ka m na-ajụ because my own is clear ọnwụ na enweghị ihe nwanne bifo enwe emume a ga-enwe ihe a na-eme n'emume na so a na-eri ji kedu emume ihe a na-eme lee anya ka m gwa gị for you on to understand any ancient sagacity any ancient sagacity mara amara na these people you are dealing with is people with higher knowledge ha anaghị eme anything about human beings about spirit so ma njọkuo ma jizọs ma ejima ma ihe niile was our spirit is a spiritual assassination ọ about human being ịghọtago so you must separate the two so ihe a na-eme bụ memory do this in memory of me is about memory of life creation of life ozigbo igbo kwenu ya igbo kwenu ya igbo kwezuonu ya ekwuru m ugboro ịtọ ugboro ịtọ so ọwụla m kwuru ya ugboro ịtọ den mara ihe mere three men ji wee nọdịdị mara ihe mere Noa ji wee mụọ ụmụ na-atọ ma ihe mere ndị Igbo ji wee nwee ikwu na-atọ jikọta so that is it enweghịzi otu ọzọ esi eme ya n'ụwa ọ ka esi eme ya n'eluigwe ka esi eme ya n'ụwa anything ọ bụla ịfụ na religion is a myth anything ọ bụla ịfụ na religion is mythology because if you don't provoke the spirit you cannot no sperm can ever come not male not female onweghị ka ị ga-esi anyụ spam spam ka m kwuo maka ndị dị machọdụ ma nwoke ma nwaanyị without provoking the spirit you must provoke the spirit so those myths are used to provoke the spirit for elevation you got that? so spam anaghị anọkọta ị naghị anọkọta nnọọ nyụọ spam na gịnị mere ma nwoke ma nwaanyị something must provoke it so all those religious meat is to provoke spirit of a man or woman they make sense nwere ike for you ha emegre onwe mgbe mgbe mgbe onye nkịtị amara m ihe a na-akọ echekwa mmọnwụ na ihe nnaasị ndị chọọchị burunu na burunu na akwara nụ pụọ ebe ndụ na nkịta um, achọkwa ha mmadụ achọghị m ihe m chọrọ m nke ndị Igbo ịghọtago enigwe pụta onye ọbụla ọ bụ sị na ụkwaruo oge ya ọ daa eh, odibo odibo nke siri ekwu ekwu odibo fil na abụrụ gwa onye chọrọ nwa ọbụla ịghọtara so onye ọbụla na-eme iberibe mgbe ọbụla ọ maara ihe o iberibe pụta nke ahụ ị na-eme iberibe mgbe ọ bụla ị maara ihe ị ga-esi iberibe pụta anaghị ayọ nwata maara ihe pụọ n'anwụ si as simple as that so onye ọbụla na-eje ma ụka ihe ọbụla ị na-eji na-eme isi ala ma ị na-eje ụka ma ị na-eje judaism ọ uche gị ha asị na ọ ga-akahụ nwaanyị kwara tụkwasị gị ịghọtago so mụnwa na onwe m believe according to ihe mụnwa fugoro and the water have live and done ndị Igbo bụ people of higher knowledge ịghọtara so one of ihe anụmanụ na-ekwu igbo kwenu ya o so na the highest meat of igbo that's why njegbu ụnụ nwanne ichi echichi is something of science and technology ndị niile na ha na na ha na-echi echichi na-aza ihe nwanne hapụ ndị a nwere echichi ha chiri ịghọtago enwere echichi ha chiri ihe just corruption nothing enwere echichi ha chiri enweghị echichi ndị a chiri because o nwere ihe aka ịtọ na nwere ime na echichi ozigbo ka m gbuwakwara gị ofu ahịa ị na-anya na ndị ha na-asị na achịrị echi na aka ịtọ ka ha na-ana ịghọtago aka ịtọ ka ha na-ana aka ịtọ ị na aka ịtọ so all those things were different thing which is ndị ndozi ọdịnala ndị nsọ ala bụ anyị nwa bụ ndị mmadụ tin ịghọtago anyị nwa bụ ndị ma ihe bụ igbo kwenu and anyị nwa ga-eme ya because na anyị nwa bụ ihe kwenu oyi otu kwuru anyị nwa sọ ndị ndozi ọdịnala will be privilege to know ihe ahụ otu kwuru ọha ma ga-ama ya so onye ndozi ọdịnala iwe onye nsọ ala pụtajesi igbo kwenu ndị otu ya asị ya bikos ha kwere n'ihe otu kwuru ọsọ ndị ndozi ọdịnala iwu ndị nsọ ala ga-ama ihe aha igbo gwara ha kwere na ya nwere ihe igbo gwara ha nwere ihe igbo gwara ha si ha na-ekwe ebe ndụ dị na ihe unu ga-ekwe na ya comrade rain come sun forever and ever because as it was in the beginning is now and shall ever be as it was in the beginning is now and will ever be so ihe ahụ kwere na ya nwanne any day stop ikwe na ya nwanne plane gbagide n'elu luzuo njin ka ihe ga-eme ya o si ebe ahụ o tie naanị gba mgbe ọbụla igwukọtara mmiri kwụsị ife aka efe nwanne mmiri ahụ erie gị ise mmiri ahụ erie ọ ụnụ aka ọgbasara ụnụ aka lekwe plen ka ọ na-arịọ ka plen si efe na-ekwe plen anya ifu aka ya ka ọ gbasara na plen anya ifu aka ya ka ọ gbasara ọ gbasara ụnụ aka ọ gbasara ụnụ aka ifu plen ọrịa aka ya ka o were na-arụ ụnụ plen arịkwa na ị na-enekwe plen ahụ anya ọ na-arị ịmaghị ihe eji were rịa ịma na ọhịa na-agwa maka eru plen nekwe ụmụ nnụnụ ubi n'igwe ha enweghị ubi ma ọ bụ ọba chukwu nna na azụfa ọ gbasara aka ụmụnnụ na ebere na ya ọ gbasara aka ụmụnnụ na ebere na ya ịwụ aka osisi gbasara aka ya ụmụnnụ na ebere na ya <laughs> na-ekwe ụmụnnụ n'ubi n'igwe ha enweghị ubi ma ọ bụ ọba chukwu nna na azụ ha ịfụrụ ha nwanne ị naghị afụ ụzọ nwanne ị naghị afụ ụzọ ikpuru isi eke ka e hụrụ ndị asị na ha bụ ndị Igbo nwanne ndị awụrụ ndị Igbo bikos ha mara ihe otu kwuru na-ahụghị eziokwu ha mara ihe otu kwuru ha mara ihe otu kwuru ndị Igbo si n'afọ abalị nwa otu ahụ ka omume dị afọ abalị nwa otu ahụ ka omume ya dị nwanne afọ mbụ nọ nso ịghọtago ịmaghị ihe bụ nọ nso ịmaghị ihe bụ nọ nso ịmaha na nso na nso bụ ofu ịmaha na nso na nso bụ ofu ịmaha na nso na nso bụ ofu ịmaghị ịmaghị na afa m ọ my name ịma ihe nsọ ala O nwere ike njụọ gị na-ekọwara m ee eh, eji nwaanyị anaghị arị elu nwaanyị ji wee mee nke nwa eji nwanne ihe rọbish ha bụrụ ha na-akọ ihe ahụ ihe ndị nkịtị ji ọzọ fọm wee mebisi obodo datin nwere ihe omenwu na vileji ya nwaanyị anaghị arị elu nke anyị ute mi onwe ka ihe datin nwere na vileji ka ihe omenwuru nwaanyị anaghị arị elu o nwere any good thing o mere ịma ha na igbo na-atụ n'inu n'inu ịma ha na ịtọpa ede atị nwaanyị anaghị arị elu ha nọghị ọzọ ka a na-ekwu ịtọpa ede atị nwaanyị anaghị arị elu odoga ya na ọwụwụ dị ya ka a na-ekwu ọ isi nwaanyị ndị igbo na-asị ikuchi nwaanyị nwere ike ndị mkpue ndị mmadụ ejeburu nwaanyị kuchie ha ma a na-ekwu maka ikuchi <laughs> iku ikuchi otu esi eku ume ikuchi ime ọkụkọ kegbe ọkụkọ na-ekpuchi nwa ya ọkụkọ na-ekpuchi nwa ya ekpuchi ọkụkọ mmiri na-ezo kpuchie ụmụ ya na akwa ọhịa ka a na-ekwukwe ikpuchi nwaanyị ikpuchi nwaanyị na akwa ihe ndị Islam na-eme nwaanyị ihe ndị Islam na-eme nwaanyị asị eme itọlọji a na-eji ekpuchi nwaanyị ihu nwaanyị kwara atịbụ ikpuchi nwaanyị ndị mmadụ eburu nwunye mmadụ na-etiri si na nwanne ya nwụọ na ọya maka oru n'aka ọnya ga-eburuzi nwaanyị ya na nwanne ya anwụgo ọ datị na ifuru ji ha ji dị aha ndị Islam na-ekpuchi nwaanyị ahụ a ah, bụ ikuchi nwaanyị ịghọtago o nwere ụja ahụ simbụ se simbolism nke eh, oh, na One nwanne when we are done anyị mesịa igbo has resurrected already but if we are finished the dry bone shall rise again every single person we onye igbo n'ụwa we follow this movement gaa maka ya single igbo man on this earth both poor and rich fat and small will follow this thing go and market put that nso and nonso together put the nso and nso together then you ihe a m gwara gị taa ọ bụrụ na asị enide ọbụla bụla e efuru m bụ masụ spit on me ọ bụrụ na ihe a m gwara gị abụrụ eziokwu spit on me mbọsị ọbụla efuru m don't ever talk to me na m bụ onye iberibe ihe sọrọ gị eme m ma ọ bụrụ na every ọkwa ha akụkọ em every single igbo man ka ọ bụrụzie na ma ndị ara enwekwe ndị gara n'iyi enwekwe ndị chọrịna n'iyi every enwe n'ụwa niile nwere chọrịna n'iyi simple mgbe ọbụla ịghọtago mana ihe na-egwu na majority of ndị igbo because the truth is sacrosanct and the truth does not change because as it was in the beginning is now and it shall ever be so the three na-apụgo we have already moved. nsọ ka anyị so nsọ ka mụnwa so and anybody ọbụla so nsọ shall never ever regret because that is the symbol of creation that is as it was the beginning and is now and ever shall be nwanne ya bịara ebe a ka mmadụ tụrụ anyị ego anyị abụghị ndị chọọchị ndị agụụ na anị ego eh, contribution contribution eh, sunday contribution enwere ihe ji ma ọ bụrụ ihe anyị bịara nwanne ihe anyị bịara ebe a is to restore the dignity of the highest man ever live that is igbo to solve igbo mkpa igbochi ihe that is the dignity ever live on this earth the highest human being ever existed the name is igbo you don't know unu etego mmadụ ure unetego etego mmadụ ure ị na onye igbo simple dignity simple honor you can never have iso na Nigeria dara gị land eh? iso ndị Afrịka adara gị land mana wobita dị ihu ka ebe agba aka eje ọgụ ịfụga n'ebe agba aka eje ọgụ wia nwanne ọ bụ n'ọnụọgụgụ ịnọ n'ọnụ ọgụ ihe a war front animal just if you want to see how aggressive the earth place is watch animal film movie animal kingdom watch animal movie you see the hunting ị mara ebe nọ n'ime ya before you na-ekwu nonsense mara ebe nọ n'ime ya nwanne this is hellfire ebe a iso ndị mmadụ atọ ị na-azụ anyị ị ga-azụtagodo ute ofe izobandị na zụtagodo ute ị nwere langweji ị nweghị langweji ị nweghị kọlchọ ị nwere ihe ị nwere igbo kwenu ị ga-ekwegodi n'ihe otu kwuru na ị ga-ekwe first of all ihe otu kwuru ka ị ga-ekwegodi ekwe ga n'ihe otu kwuru ị chọrọ ịbụ onye igbo nwanne ọbụrụ by force ịbụ onye igbo ọbụrụ by force ịbụ onye igbo but first of all ị ga-ekwegodi ọwụ na ị chọrọ ịbụ onye igbo you must agree ọbụrụ by force but ọwụ na ị chọrọ ịbụ ị ga-ekweriri n'ihe otuburu so ịpụta na iro asị igbo kwenu onye ọbụla si ya gị na ya erikọ nnukwu mmanya ọ bụrụ nke e, igbo kwenu ya o weta mmanya idu azụ isi nwanne gị ịkpọziri mmanya n'azụ ụlọ obi udo ọdịkwa hmm, nke ịkpọziri mmanya n'ime ụlọ udo ọdịkwa na mfada achọghị m ịṅụ mmanya taa aṅụgo m aṅụjugo m afọ igbo kwenu Eh, igbo kwene eweta mmanya isi gaghị aṅụ maka akpọrọ mmanya n'azụ ụlọ kedụzi igbo nna gị nke kweziri na ya nwanne <laughs> ka ihe ekwezikwara na ya eh, igbo kwenu ya ebute nri <laughs> ọsị na agba nne ga-eri na trọs hom diz gayo anụmeri igbo kwenu ya <laughs> igbo kwenu nna nwanne ị nana krismas na anaghị m na di anyị igbo kwenu ya ha na ndị vileji anyị afọ adịghị <laughs> ha mma afọ adịghị ha na-akọ ọgwụ <laughs> igbo kwenu ya <laughs> isi a na vileji ọsị mba egbuo ha ya igbo kwenu ya ya na onye gwa na igbo kwenu ya ịgọtawanna asị na ebe ọbụla azụ ọ bụrụ na enweghị way of educating the people because nwanne mgbe ọbụla ị mụrụ nwatakịrị it's empty computer so you need to paddle up that computer with information ọ bụla ị chọrọ ka nwatakịrị o developzie o uziera the same information to develop more all transformation o use that to transform but nke a na n'ime ụmụ gị sọsọ ihe ị ga-afụ na ya hụ Germany antonita Sunita and Nollywood and Bollywood ọ ihe juru n'ime ya bụ Nollywood and Bollywood nonsense no single ezigbo ihe bara uru n'ime isi ha ochi na ama American gangster movie ya ụgha eyicha e, e, akwa trauza akpụtu onye notere oyizi akwa akpụtu onye notere na-akụghịrị so ụmụaka ụmụaka na-akụghịrị akụghịrị ụmụaka na-akụghịrị akụghịrị nọ onye si ya na vileji ha ọ sị mba ya ya ha na onye si abịa nke ọsị ya agaghị eme ịjụzie ha nwanyị onye nye gị the same complaint the igbo kwenu ya onweghị onye na-eri nri na be nwanne enweghị onye ha na nwanne dị na mma nne na nna adịghị n'udo ụmụnne na-adịghị n'udo ikwulu ibe adịghị n'udo e, onweghị ee nwanne enweghị ebe esi akpata mmadụ aka ejide nkịta ejighị ọgbụ nwanne ọụkwụ a ka ebele ga-eje eje ọmụ ahịa e? ị nweghị gọvanọ gọvanọ gị gọvanọ gị ego o tinyere na Wọld Bank ọ ga-eji the Afrịka niile ga-eji eri nri your local gọọmenti, your senator your house of rep nwanne gị nwoke inye ya ego rie nwanne gị nwaanyị idue ya ehi ndozi ọgba gị apiriko idie nne gị ọgba gị ntama idie nna gị ozu oge ori nwanne irie nni mmadụ mba nna nwanne isi ka ịnụọ nwaanyị anụọ ewetara gị list ịnụsịa nwaanyị daa ogbenye isi nnọọ ka iji kpọrọ nwa bọyị kpọrọ nwa bọyị orikpo ego gị ịnawa vileji jụbazie onwe gị ka eji kpọtasịkwa nwa bọyị anyị kpọtara nwaanyị ịghọtara so nwanne ihe niile niile need reformation because of found out na igbo kwenu ọwụrụ igbo kwenu anyị one single info ofu ọka ofu ọka ọnwụ na ofu ọka aha ka anyị tara nwanne that means we should be one as a people because onye ọbụla a sị na okoro erughị eru were ọgọdọ ikuku buru oburu ọgọdọ ya nwata ruwe erughị eru chọrọ ihe gburu na ihe gburu na ya egbuo ya that means ọ bụrụ na ofu mkpụrụ ọka ka bụ na gị tara onweghị ike is impossible ka mmadụ ga-esi atụ egwu na village ha ọ dịghị possible ọ dịghị pọsịbụl ọ bikos na ọ bụrụ ofu mkpụrụ ọka ka anyị tara ọ bụghị ofu ala ji ka anyị na-achịrị efi we have different different ideology running inside our head different nonsense rubbish nonsense yo so as ndozi ọdịnala is nwanne we still working on it very very hardedly wo hardly from a to z from the foundational system of our ancestors to the end, end and the, all that the program ga-arụ ọnụ na each head of every single onye igbo kwere n'ihe otukwu because one nwanne the highest science on this earth bụ n'igbo ka ọ dị practical science a na-ekwu maka ya n'igbo ka ọ dị ọ english ọ dụ na french ọ dụ na chinese ọ na igbo language ka ọ dị and unless you understand these things ị ga na-agbara ha odibo that is why we cannot produce we are not ya draw good in manufacturing because we left the, the, the, the, the, the thing mgbe nna nna anyị ha na-asụ igbo ha dị good in science and technology ha dị good in science and tech ọ since anyị na-asụrụ ọsụ igbo ka anyị baa na nkụ oyibo ekweghị anyị ọsụsụ igbo ekweghị anyị ọsụsụ onwe nke anyị zụtanwuru abịa na-emere mmadụ definition of atom atọm atọm atọm anyị kwụsịa kwụsịa kwụsịa asị proton electron neutron na nwanne ma ihe ọ bụ oyibo agba mmadụ gagharị eh, mana ebutuo ihe a n'Igbo ụmụaka abaa uru so ụmụ ibe ọ ga-adịkwara ụnụ na mma ka njekwa na mee ihe ọzọ ọ ga-adịrị ụnụ na mma ana m ekene unu na eke kene unu n'orie kene ụnụ na afọ kene ụnụ na nkwụ ana m ekenekwa na Amadioha wụ the foundation of Igbo land ya bụ isi kwụọ nwa o bu ụzọ kpere azụ n'ọdị n'aka nri n'ọdị n'aka ekpe nne ka anyị ji aga nwere ihe ga-eme anyị a sị na onye nna ya dịnyere ojii na-eji ụkwụ agbawa ụzọ gaa na be mmadụ ma dibịa ma ụka ihe ọbụla iru ha n'ebe ahụ si ọha amadioha ị na-eje eje na ana ana isi ọwa amadioha ndị ochi bịa bụ unu si amadioha ọ ga-echegodi <laughs> amadioha <laughs> nwanne that land because amadioha cannot protect you because ịrụga ala epu ezi enu ịrụrụ ala puo ezi enu amadioha amaghị maka ndị ọrụ ndị kwere n'ihe otu kwuru ka amadioha ma ndị kwere n'ihe otu kwuru amadioha ma onye ochi bịa bụ na ikwere n'ihe otu kwuru isi amadioha magbukwe ya amadioha magbukwe ya ozucha dị ochi ọ gaghị anarụ nwere ike ọpụta n'ụzọ ndị polisi agbagbuwe ụmụ ibe ọ ga-adịkwara ụna mma